Come Сегодня Ghana, here, are they? Please. afikọ́ ọ̀wọ́ ẹ̀ṣọ́ olùkọ́dọ́dẹ́. àdéjẹ́ tó United States of Europe. Thank you. wakati bɛtɛ ko bɛ nɛnɛ na hova wuluju gɔsi la na bata bata yiji di ko fɛ

àgbọ̀dọ̀ bí méjì bá yẹn lọ́nà dáná láyé ìwọ̀n ló ti kú bẹ́ẹ̀ nígbà wà lè kọ́ nígbà wà kò bá jẹ́ Hadi bir hadi Obi ọ̀fọ̀ ọ̀nà oge erugo náà. Àwọn mákèrè wá gbèrè ní erugo ọ̀tútù náà. Àṣé ọ̀nà kò sì bẹ́ ọ̀nà kò sì bẹ́ ọ̀rọ̀. Yóò gbé mi yé ìṣẹ̀lẹ̀ tó ń dè gbogbo. Àyìnbọ̀lá kẹ́lá kò yọ ọ̀dì ẹ̀bọ̀ àgàdì. Ṣé ìlú bí ọ̀fọ̀ ọ̀nà ìyá ìjọba kẹ́lá? Ọ̀rọ̀ ọ̀gbọ̀n Ebegini, ebegini, afacha, ebegini. welcome us once more to this year's uh, lecture. Some time ago, we had some of the leaders of Nigeria, those who inherited the Nigerian estate, tell us that Nigeria, Nigeria's unity is non-negotiable. And Nigeria is indissoluble. And that reminded me of what I read sometime in scripture I want to share briefly with you. In 931 BC, King Solomon, the son of David, the lion of Judah, died after ruling for 40 years, sitting on the throne of David for 40 years. Before him, his father ruled for 40 years. And of course, before King David, we had Saul from the tribe of Benjamin, who ruled for 42 years. By the time Solomon died, and his son Rehoboam came to the throne, The monarchy had put behind it 122 years of stability. Solomon ruled with a very iron hand. He had a large pot of 1,000 wives and so many other hangers on. He had to devise a way of feeding his large pot There were 12 governors in Israel. Each of, each of them took pounds every month to feed this, the, the household of Solomon, the court of Solomon. 1,000 wives, different hangers on, 14,000 stalls of horses, and 40,000 horsemen. And you can imagine what it took Israel to maintain that court for 40 years. So after 40 years, and he died, when before his son came to be made king, Israel came together. And they said to Rehoboam, your father ruled us with iron hand. Please, can you help us? Re let us renegotiate the direction of this leadership. Negotiation. And of course, we know what happened. Rehoboam consulted two sets of people. He consulted the elders, wise and seasoned statesmen who stood before his father. And they told him, they said to him, if you will be kind to these people, if you will serve these people, if we speak kindly to them, they will be your servants forever. Then he turned again to his mates. He rejected their counsel. He turned to his mates. And his mates said to him, Don't show any sign of weakness. Don't even compromise. Tell them that your little finger will be bigger than your father's waist. tell them that your father ruled them with whips. You are going to rule them with scorpions. Whip them with scorpions. And of course, he refused to renegotiate the kingdom with the people of Israel. And then on the day of set aside, they, they came together and he took the counsel of the young men. He said to them, My father whipped you with whips. I am going to whip you with scorpions. He said, my little finger is going to be bigger than my father's waist. Israel said, wow, this is a new thing. A finger and a waist. If his father married uh, 1,000 wives, he could marry 10,000. If his father served 1,000 demons, 1,000 idols, he could serve 10,000. 10, and they said, oh, if that is the case, what do we have, portion do we have in David? To your taste, O Israel. And Israel left. In the twinkling of an eye, a monarchy of 122 years split into two. That day, because Rehoboam refused to renegotiate the nation, the state of the nation with his people, he lost 95% of territory. 11 tribes went and formed the what we call the northern kingdom. And then he was left with only the kingdom of Judah, where he began to reign as a dictator on, now sitting on an empty throne. What are we trying to say? In January 1966, General Chukwemeka Odumegwu took Nigeria to Aburi to renegotiate this nation. For us to look at Nigeria again and see how we can make it work for everybody. They reached some agreements in Aburi. They agreed on how this nation will be run. When they came back, the inheritors of Nigeria, those who inherited the Nigerian estate, they said no, and it will not be done. There is something about inherited power that makes its recipients very, very toxic to change. And that is what we are seeing here in Nigeria. Igwe Jenga. ndị eze ma onwe ha mana mgbe ọnwụ na anyị na-eme ihe dị otu a bụ ihe ndị Igbo niile ọ bụ eze nri nke chirimijele ndị Igbo na anyị na-ebunye ọjị Igbo kwenu Igbo kwenu Biafra kwezuonu asị m ọ ya adịla anyị ncha niile mma ijele butere ya o kwuchara ife niile ọkwụ ọ nna m zitere m ebe a eze nri ọ m bịa m nọchite anyị ya na ijele bụ nwa ya anyị eji n'aka nke anyị ji bịa mmanwụ anyị si n'igbo ya adị akụlo n'okwu ebe o si mụ nwa ebikwa m amerịka anatagokwanụ m tidulatacha onye ọbụla I'm amụ m na amerịka na-asụ igbo na amerịka natazie na-asụsụ nke bụ igbo na-akpa ilu eh? onye ọbụla dị nata ndị be ha ụlọ igbo bịafra adịgo ihe niile adịgo mma oh, igbo ga-adịlele onwere ife na-eme nwanne onwere ife na-eme Her Excellency mama ndị Igbo Her Excellency Iyom Bianca Ojukwu anyanwụ anyanwụ ụtụtụ enenebe eje ọlụ akwụrụgo kepa ọzọ ka ntị ego ya ee anyanwụ ụtụtụ ọ bụ ị ga-adị ị ga-adị o nwere ife eme gị ijele ndị Igbo odogwu oke nwa ọkụ <laughs> Igbo ji ụzọ His Excellency Chief Rao Owazinko Igbo ekele m unu Igbo ekele m unu Igbo ọnwere onwe ya na-arụ elu olu unu dị wik ịma na ihe eji asị ka ewere ọchịchị nye ndị yut n'aka maka na yut a na-eme kọmitii anyị enwere taim kọmitii ebe a na-eme ataki ya ozugbo dozie ya obodo adị mma Igbo abụrụ traịbụ ị ga-ewere ụkwụ pushuo no o wee bido okwu ya A lot of things happened. A lot of things. But he kept on. Against all odds, a lot happened. For the people who don't know, if you go on the internet, you will learn a lot. So many things happened, But he, will he always stand the, all those things. He should be honored. He deserves to be respected. Ọ na-ewute m rinne, believe me, ọ na-ewute m rinne ma ọ bụ na mfụ anybody na-atụ ya aka na-asị na ọ mere nke a na ọ metere nke a a na-akpụ ya aja afa ọ na-eli m alili n'obi because mgbe o bidoro ife anyị 1999 I ask myself ndị na-ekwu ife a ndị na-akpọli ya kedu ebe unu nọ If you want to know how difficult it is to lead, try you go to Bido with maybe your street. Open uh, uh, uh, a group, street or estate group, try to lead them. pụta n'iru ọra isi nọ nna gị dị ebe a na o nwere onye ka ya malụ nọ nna gị ikwudosie ya n'azụ ike unu na-akpụzie n'ụlọ iwee sị ya dadi o nwekwana ihe ime m na adọrọ m mma ka ga-esi dozie ya oyigbo ndị Igbo na-enwe respect so what am I trying to say Igbo need a love I need a unity I need a togetherness ebe we cannot get there over ọ bụ division we need to all be together as one we ọ bụla our na-achụ they always say united we stand divided we fall we must all remain as one onite na na-abụ ya ka a na-achụ ebe ọ bụla a sị nọ ya be anụnwa ka ọ ga-abụ eje ọdịli ndị Igbo mma mmadụ ncha efuluo jee ebe anwa a na-eje ashọransị ọzọ m inye ndị Igbo bụ na ebe a ịfụ m ezigbo onye Igbo ka m bụ ebe ọbụla nọ mma na-ekwuru ndị Igbo okwu I will always represent ndị Igbo anywhere I am ọ bụkwa nna nna ebe a na-eche ife mma sị kapịtanụ nke ndị Igbo oluo ndị Igbo aka I want to say thank you to everybody there here today nke onye na-eme ọ ga-agalị ya ụgwọ anyị ga-eji wee na ga-adịbeta na ụgwọ anyị ji wee bịa Igbo kwenu ndị Igbo kwenu ndị Igbo kwenu Biafra kwajuonu onye bụ chairman anyị today you, He is the youngest chairman ever in these celebrations. We're also showcasing Nkiru Silvanus, one of our best. These two are representing us not just in the prestigious Nollywood film industry, but in politics. Chief Yule Dochie Agwagonu Kiasi Weje. ọ sị na ya jela wee para anya azụ mụwa na nwambalụ one chance bọs nanụgo ife oke nwa na-ekwu ọ bụ iwe dị n'obi mkpali akpalịlụ ndị Igbo mkpali akpalịlụ ndị Igbo maka gịnị a ga itikwulu nnefa n'ime ụlọ nnapa lụrụ wee sị nedo ụmụnna nedo ụmụnne nedo nne unu fatigbuo nnefa n'ụlọ nnapa ada anapa aka ada agbapa dike ife a ka ife ndị afga mere aka na-ekwu ya ndị abịa wee bịa n'Imo steeti wee mee mkpamkpa nke ka njọ wee nakọsịa ụmụnnefa ego ị nwere asị gị ma jee zute na a na-eme primaries ewee mechaa ife a onwero primaries emere nwere ofu onye konye fa n'isi ndị nakọsịala ego ịnọdụ ma onye ukwu ma onye nta ọnụ si na efe unu ga-eme unu emeri a ga-aja unu ike Dean Chukwuemeka Odumegwu is celebrated today. His legacy is important today because of his impact in many spheres of life. Oh, yes. We are talking about his impact in leadership. We're talking about his impact in government, institutions, advocacy, law, the military, public policy, and most importantly in politics. Apgar with the legacy, one of the legacies Ora Polo, indeed. Mgbe ọ and I quote him, that APGA derives its compelling urgency from the need to set up a correct political formation that will adequately and effectively meet the challenges facing the nation. A party that will satisfy the yearnings of the people. APGA will make sure that it enforces so many factors. It will belong equally to all its members and its methods shall be rooted in democratic practice. Our solutions shall be imbued with the spirit of equity, social justice, and humanism. Humanism is what is lacking in today's Africa. If you can, without conscience, strip your fellow Igbo man of everything they have out of greed to enrich yourself and make them poor and still not deliver to them what you have promised. It is nothing short of what St. Augustine has said, that sovereignty without justice is nothing short of organized robbery. The bishop today spoke of Rehoboam Rehoboam and leadership. One of the most enduring documents of all time, which is also one of the legacies of Dim Chukwu Emeka Odumegwu is the Ahira Declaration. It talks about what a leader should do, what is expected from the people and of the leader himself. And in saying this, I want to highlight to what extent that the leadership in Abga needs to get their act together to ensure that Dim Chukwemeko Dumebu's Ojuku's legacy does not fall into extinction. The principles of the revolution were stated thus, that power belongs to the people. Those who are in charge of any process must abide by the principle of public accountability. The people retain the right to renew or terminate their mandate. Wherever, therefore, a ministry, department, organization, is run improperly or inefficiently, its head must accept personal responsibility for such a situation and depending on the gravity of the failure must resign or be removed. And where he is proved to have misused his position of trust to enrich himself, the principle of public accountability requires that he be punished severely and his ill-gotten gains taken from him. It is on this premise that I call once again upon the national chairman of APCA, a legacy that belongs to all Ndigbo. I am calling upon him to refund all monies improperly acquired from innocent aspirants and resign. He must resign. For every single day, Chief Victoria continues to remain in office as national chairman of the All Progressives Grand Alliance It is a slap on the face of on every Igbo man. Oh, yeah. Imeme mmadụ imesịa isi ọ ga-eme gịnị ịnakọrọ ụmụ mmadụ ego fa tifa na ị na-emelụfe elekshọn ịkpọrọ ụmụ nwanyị abịalụ na fa na-aza elekshọn isifa chọtaba gị na ruumu gị na hotel ah. ọ ife jọgburu onwe ya ka ọ bụ ife a bụ ife kpatalụ na apga adịrọ mma taa onye yile akwa apga o nwesịrị ndị a ga-ese isi fa n'akwa a babata n'Owere etie ife ife dọkasị afa akwa ọ ife m na-afụ maka gịnị maka na fa emetọrọ ụmụnne fa ọfụma oke nwa kwuru ya na-enwe ezigbote iwe ọra na nwoke niile nọ na ya na-ebelufe ugwu bekwakwa ọzọ who made that particular political vehicle that has been used to convey you and others to your choice destination. You can't get to that destination and ensure that that vehicle breaks down. Ojukwu dị ndụ na-eme mmemme gbasara ya mgbe a mụrụ ya bidoro ebe 1994 na Lagos na-eme e mgbe a na-eburu ya ebuga e, Ikeja mee ya na Ikeja local gọọmenti anọta eme na local gọọmenti mgbe a na-ebubuga na National Stadium maka ncheta ọmụmụ ya mana ruo emesịrị ọwụ na ọgwụgwụ masị na ọ ga-amasị m ị na-eme ncheta mgbe ọ nwụrụ maka mgbe ọ nwụrụ mụ anọ ya wee hụ otu ihe si mee adọ ihe ncheta ka o si mee ọ na akpata oyi mgbe a mụrụ ya nọrọ m mgbe ahụ mana nke mgbe ọ nwụrụ na aka emetụ m n'ahụ wee mana nke ka nke oge a na-emezi maka ndị be anyị si eme oge m bịara m nwee ncheta maka mgbe a mụrụ ya onye ọwụna ndị na-eme politiks nke chọrọ ịzọ nzọzọrọ ọchịchị asị ojukwu ka mere gị birthday party <laughs> m ngwa unu ma ozie birthday ka m ma mgbe maka mgbe ncheta mgbe a mụrụ ya ma ebidokwana ya stampụsị aha ọ mụrụ ka m ka ewu ibu na afọ ahụ ọ nwụrụ emegoro m ya bade pati afọ a na be ya na Enugu ee mana kamgbe ọ nwụrụ mebidozie wee chenji na-emezi ncheta mgbe ọ nwụrụ kamgbe ahụ ọ nwụrụ a na-eme ya ruo taa ruo ụnyaahụ emere nke ikpeazụ a emekwe ya ọ na Chukwu anyị ndụ n'afọ ọzọ a eme ya ruruo mgbe m ga-anọkwa wee gawa nnọọ m ga na-eme ya maka na ndị igbo esi e na m kpuo ebumnobi m ji na-eme ndị igbo a na-asọpụrụ ndị isi ha ọ na-aba nnọọ onye mụ ha na-echezọ ya mana ihe dịka ojukwa ndị politishans ndị ndọrọndọrọ ọchịchị ha chọrọ mgbe ị ga-azọ ndọrọndọrọ ọchịchị were efu ojukwu tie nke ka nke ndị kpọrọ onwe ha ndị abụga anọ na-asị ojukwu ewere efe ojukwu were aha ojukwu ka zụọ nzọrọ nzọrọ ọchịchị enweta ha na-echehụ ojukwu were ihe gbasara ya chinye n'ọhịa kamgbe m na-eme ya mmadụ one n'ime ha jụgoro si kedu ka esi na-eme ihe n'ebe ha were ojukwu ka onye isi ha enwe ka ị ga-afụ mana ọwụ ha na ndọrọ ndọrọ ọchịchị ma ndị chọrọ ịwụ gọvanọ ma ndị chọrọ ịwụ sinetọs ewere e, e, efe ojukwu tinye n'ahụ si na-apụ ka ndị Igbo were zuru oshi na ama niile nọ n'ime ya nke a nke anyị a ji aghọgbu ndị mmadụ ndị oshi na ndị ama were ya were na-aga mana ohe anyị na-elu ebe a hụrụ ihe ọma ka a ga-ahụkwa ihe ọjọọ ma na-eme ya si na tutu m ya na aga na-eme ya maka na onye isi anyị ka ọ bụ

Igbo niile na-ebu ibu a anyị ncha na-ebu ibu a maka na ịbụrụ onye Igbo ebe ọbụla ijela akpagbuo gị ya bụ ibu udigo n'elu uko mbụ ebe ọbụla ijere akpọọ gị aja aha na ịbụ onye Igbo isokwa wee bụrụ ya bụ ibu ịgụcha akwụkwọ na ịnweta ha ọrụ maka na ịbụ onye Igbo iso wee bụrụ ya bụ ibu ihe dị n'ala Igbo taa na ndụ di m Chukwuemeka ọdụmegwu Ojukwu na ọnwụ ya na ihe ọ hapụrụ anyị ọnwụ mmiri gbasatachara mmadụ ncha ọrụ anyị nwa nke nwa bụ oriakụ ya bụ ị na-echetara ụmụ Igbo anyị na oke nwoke a bikwara oke nwoke hapụrụ ihe niile ọ na-eme oriakụ nna ya kpanyere ya ya were ya ga lụọ agha ka ọ dịrị ndị Igbo mma agha ọ na-alụ bụ ịzọta ndị Igbo a na-egbu n'ugwu Hausa ewerekwa ọgụ wee chụbata ha na be ha a wee sụọ anyị ka akwụ mana lee anyị taa ihe na-ebe ka na-ebekwa ya bụ na ihe na-ebe ahụ ka na-ebe gbasatara onye ọbụla ibu ahụ anyị bụ ibu anyị ga-ebugide mkpa anyị ncha abịakọ ọnụ kwere na anyị ga na-ekwu n'ofu ọnụ kwere na anyị ga na-eme ihe niile n'otu aka ka ihe wee dịrị ndị be anyị mma biko onwe ihe nwaada nke anyị mabụrụ dịka ebido eh, e dịka onye na-eme ihe ejije afọ eh, ọzọ bụrụ ụlọ ọzọ eh, ebe ka anọkịta akọnọkọ n'ofe ihe aha anọ ah. ihe niile aha ka na-emekwa ah. eme aba adịmalezonzi ah. ana m aka ka m na-arụkwa mana adịmalezonzi mana a na-aka m na-arụkwa ọrụ ọrụ onyonyo nke ahụ ị eh, na-ahụkwa ee ka m na-emekwa ya aka m na-emekwa ya na-emekwa ma nke ịbụọ ee ịmagonu anyị bịa ka anyị lote onye bụ onyeisi ndị Biafra bụkwanụ onye isi a na-akpọ nna anyị Odimegwu Ojukwu so tata bụ ka anyị ka anyị kwanyere ya ugwu dịrị ya mm, n'emume nke eme anyị wee sị na ọ dịkwanụ mma na anyị gosiri onwe anyị wee sokwanụ gbaa mbọ onye ihe a na-eme ka anyị sorokwanụ ka ndị ụwa wee makwanụ na anyị so na ọka bụkwa ofu ihe ahụ ka a na-eme maka na asị na onye ugwu ruru akwanyere ya ikekwe nne ka na-eto abụghị, ama na amụbeghị Eh, mana wetolite n'ọpị kedu ofu ihe ị na-anụ maka ya na-emeghị mgbe ọbụla ị rutere ya mekwuru iji ọ ga-eji bụ na ebe ọbụla ị na-aga tata ekwu ha na ojukwu hapụ ihe niile ee ihe eh, mere bụ na ka isi wee kwuo n'eziokwu a bụrụ na ọ bụrụ maka nne m maọbụ nna m akarọ m eme onye a na-akpọ nna anyị ojukwu n'ihi na ọ bụ ha nwa kọwatala anyị ka ha si wee taa afọ mgbe ha taa afọ n'ọkwa n'ọgụ mgbe ha nọ ọgụ so ka o si wee dizie kịta bụ na ọ bụzi na nnụ afọ ha na-akpọ ojukwu ọdụmegwu ojukwu wee malụ na ọ bụ ugwu ndị igbo wee ma na ọ bụ ya bụ onye nọchite onye nyere anyị onu wee nye anyị ọnụ anyị ji ekwu okwu wee mee ka a na-anọ ha ndị igbo ọ bụ na ọ bụrụ ya ihe gbasara ndị igbo aka ibugo ihe chefuru echefu na mgbe gara aga n'agbanyeghị na anyị hụ na ọgụ ahụ alụ mgbe na-amụbeghị m mana ọ bịaghị chisa ngwa agha ya wee sị ka ndị Igbo bụrụzie ndị furu efu ọka na ọrụkwa wee sị na Igbo ga-abụrịrị Igbo ya bụkwa ihe mere mgbe ọbụla anyị nọrọ afịa anyị asị onye anụwa na ekwe ha ka anyị bụrụ ndị atụpụ n'akpa na anyị ga na-akwanyere ya ugwu anyị na-eto dịka anyị bụ ụmụ agbọghọbịa na ụmụ okorobịa anyị na-eto anyị kwesịkwara ị na-etinye uche na-ama ọdịnala anyị na-amakwa ndị lụrụ ọgụ mgbe ha lụrụ ọgụ wee marakwa ihe mere ha ji wee lụọ ọgụ ahụ wee ma ọ bụ ihe anyị kwesịrị ikwenyere ka ọ bụ ihe anyị na-ekwesịghị ikwenyelụ so m wee e chọpụtazie na anyị ababụ nwa amadi na-anụ ọgụ maka ndị Igbo karịka na-agakwa n'iru ka ihe gbasa ndị Igbo hapụ ịbụ ihe chefuru echefu so mgbe m chọpụtara nke ahụ wee sị oke na ọ dịkwa mma ka anyị kwunyeli ya n'akụkụ wee bụrụkwa a voice sorokwa na-ekwu ihe a na-ekwu na-aga n'iru wel ihe m nwere ịgwa ndị ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa bụ onye ọbụla pụta n'oge erugo mgbe anyị ga-eji soro na ihe a na-eme maka na ada ha n'ụlọ mara ihe zụrụ n'afịa so oge ruo ka anyị pụta wee jụba kedu ihe na-emenụ wee marụzie ebe mmiri si banye n'opi gbọọ wee mezie ka anyị ga-esi wee nụ ọnya bụ ọgụ wee nụta ya ihe maka ọ bụrụ na anyị apụtaghị kwuo okwu nwere ịga n'onu anyị so ndụmọdụ m na-enye ha bụ biko pụtanụ n'igwe ka anyị jebe nọ ka anyị marụ ka anyị ga-esi wee mepụta ihe a ka ọ bụrụ ihe dị mma kedu ihe iche dịka onye nọkasịrị ya nso mgbe ọ nọ ndụ kedu ihe iche na ọ ga-abụzi oge ezi ndị Igbo na ọ bụrụ na ị na-anya etu ihu na ọnụ dị ndị Igbo na Naịjirịa taa ee ihe niile Ojukwu na-ekwu mgbe ọ dị ndụ gbasara ndị Igbo owu nke gbanwere agbanwe owu otu o si wee gbanwee ihe ahụ ọ na-ekwu mgbe a ọ ga na-ekwukwe taa ịbịa n'anya na ndị Igbo ihe niile a na-ehụrụ na-eme a na-aghọrị ndị Igbo mgbe ọbụla a na-eme ndọrọ ndọrọ ọchịchị ebupụta second Niger bridge emesi ha na ọchịchị ntụnaka enu ihe gbasara second Niger bridge nweghị ekwu ha okwu ya again ọ ndị Igbo ladies eh, ihe dịka relue ihe anụ a na-eme enweghị nke Igbo so enweghị kamgbe ka na-anị ya n'ugwu Hausa si Hausa na-asị na from uh, Port Harcourt gawa Kaduna ma Kano ma Abuja a na-ekwu ma Maiduguri esi Lagos aga Maiduguri enweghị kpọtara aha Igbo ahụ mana ka anyị na a na-eme e, ndọrọ ọchị ha apụta apụta ugbu a asị ndị gọvanọ gara na-asị e, Buhari ekelekwere gị ugbu a ka ị bịara tinye masta plan a ga-esi esi e, na est wee gawa Abuja ma ka ele ebe nọ kamgbe echi ka bụ o mere ihe a o bidoro ọchịchị na-arụzi be ha arụzi ebe niile tinyechaa ya agba echi rotomi agba echi a na-aga ma legos ma Ibadan ma gịnị na kọmishọn ya emeghị chetara ndị Igbo oruo mgbe a na-azọ nzọ ndọrọ ọchịchị gbọwụzi mgbe echa ndị Igbo abịa gọvanọ iberibe anyị nwere agawa na Abuja ya ekele Buhari ugbu a ka etinyere anyị na masta plan ọ ka eme ihe ọ nghọrị ka na-aghọrị anyị nke ka nke na-agbawa m isi ndị asị ha wụ ndị ndị ndị na-achị anyị ndị gọvanọs a enweke ma ihe ị na-aghọrọ ndị mmadụ isi ebe ị gawa Abuja ka ị ga kene Buhari Buhari were anyị tinye na nkata kamgbe echi oruzi ụgbọ ka a na-etinye anyị na railway master plan anyị na-akelezi ha ndị niile ha rụgara ma ele ugbo ole ka ndị Yoruba na ndị awụsa ga-adịghị ikele Buhari maka relọrụga na be ha ke ndị Igbo dị iberibe dị ihe a egbe ha sịrị gbajuke sị na ha wụ ndị iberibe ka ụdị ibe ka ihe dị otu a onye ojukwu ga na-ekwukwa asị na ọ ndụ amaghị ihe na-eme ndị igbo amaghị ihe na-eme ndị igbo igwe